AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nwanna m onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ka udo nke Chineke chịa n'ime obi gị ka amara ya chịa n'ezinụlọ gị ka ngọzi nke onye nwaanyị bụrụ nke gị ka onye nwaanyị na-edu gị n'ụzọ gị niile n'ezie n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu nke anyị na-eleba anya bụ nke na-asị kwọọ ụgbọ gị ọkụ ọkụ ma nwụchuo kwọọ ụgbọ gị ọkụ ọkụ ma nwụchuo amam na ibidolarị chewe sị ọ bụ gịnị kpatara isiokwu a nke na-ada otu a na mpaghara obodo nke Amerịka a na-akpọ Kalifonia ọ dị otu nwa okorobịa dị naanị afọ iri na asatọ nwa okorobịa bụ onye ji ụgbọala gbatue otu nwaanyị nke dị ọgụ afọ abụọ na asatọ ya na di ya na-agbaje igwe n'otu ehihie ma e mere ka o doo anya na nwa bụ onye gara n'igwe mgbasa ozi nke na-acha ọkụ kpọọ ndị enyi ya rịọ ha sị ha bịa soro ya ka agba ọnwụ ọnwụ na ụgbọala nke a bụ ndị enyi ya ọnụ ọgụgụ ha chọrọ iru narị abụọ ma awa ole na ole tutu ya gbatue nwaanyị a nke nwụrụ nke di ya nwekwara nramahụ nke dị egwu ndị uwe ojii bụ ndị chọpụtara na nwa okorobịa a na-agbaje na ọgụ maịlụ anọ na atọ n'otu awa na okporo ụzọ nke o kwesịrị ịgba ọgụ maịlụ abụọ n'otu awa ndị uwe ojii ji wee tụnye ya n'ụlọ mkpọrọ n'ihi na ọ daana iwu nke na-achị obodo ahụ a mara ya ikpe na ọ kwọrọ ụgbọala n'ụzọ na-ekwesịghị ekwesị na-enweghị mkpachapụ anya makwa ikpe na o gburu mmadụ ewee sị na ihe a ga-eji wee gbaa nwa okorobịa ga-abụ otu puku dọla ma mgbe a bịara chọpụta si na nwa okorobịa bụ onye nke zigara ndị enyi ya ụdị ozi ya na ihe o ji mee isiokwu ahụ nke o zigara ndị enyi ya bụ kwọọ ụgbọ gị ọkụ ọkụ ma nwụchuo bụ isiokwu anyị n'ụbọchị taa ndị ọkaikpe si ee e, ihe anyị kpere abụkwaghị ya nwa okorobịa ga-abụ onye ga-anọgide n'ụlọ mkpọrọ ọ dịkwaghị ọnụ ọgụgụ ego nke ga-agba ya ọ dịkwaghị onye ọ bụla nke ga-enwe ike rịọ arịrịọ n'isi nwa okorobịa ige ntị ya ka m ji na-ajụ gị n'ụbọchị taa gị nwanne m nwoke gị nwanne m nwaanyị gị nwa okorobịa onye mụ na ya na-atụgharị uche olee otu isi na-eso ihe ụwa nke a ị na-achụ ụba n'ọkụ ị na-achụ ọganiru oke ngwa ngwa m na-asị na ihe ndị a na-eduba na ọgwụgwụ nke ndụ na-eweta anya mmiri na nkọcha ụwa mụ na gị nọ n'ime ya dịkwanụ ka ubibi a na-eji arị elu anyị maara ihe a na-akpọ ubibi ọ bụrụ na ị maghị ihe ọ bụ lee anya chọọ ndị na-arụ ụlọ ị ga-ahụ tutu ha akụọ gbamgbam ọ dị ihe ha na-arịkwasị n'elu ya wee riruo n'elu ụlọ ahụ ubibi a ị na-azọkwasị ụkwụ na nke mbụ tutu gị ruo na nke abụọ ọ bụrụ na ọ bụghị otu ahụ n'ezie ga-etinye onwe gị na nramahụ n'ụwa nke a ndụ na otuto na alụ ka ọlụ ahụbeghị m onye a mụrụ taa chi abụọ ya eme okenye ụba nke otu ntabi anya gị onye na-ege ntị na-ewetara anyị makwara na-ewetara anyị ịta aka n'eze na-ewetara anyị anya mmiri ọ bụrụ na ị na achụ ihe ụwa n'ụzọ dị otu a ma ịkpachapụ anya ije ahụ nke mara awa pụrụ ijiri gị chi akwụkwọ nsọ na-eme ka anyị mara si na jizọs kraịst onye anyị kwesịrị iso na mgbe a mụrụ ya na o toro na amara na amamihe ihe ndị a niile abịaghị n'otu abalị ọtụtụ n'ime anyị n'ụbọchị taa anyị bịa anya sị na anyị emeghela ụlọ ụka na anyị bụ man of God mgbe anyị na-ele onwe anyị anya n'ụzọ dị otu a ya na-agụ anyị ka ụlọ ụka anyị meghere ka igwe mmadụ jupụta ya n'otu ntabi anya n'abalị abụọ ma ọ bụ abalị atọ m na-asị gị n'ụbọchị taa ọ bụrụ na ị na-eche echiche n'ụzọ dị otu a ọ bụrụ na Chineke kpọrọ gị leziekwa anya ma ị na-ezi ndị a ihe Chineke chọrọ ka izie ha ka ị na-ezi ozi nke gị nke ka nke makwara na ịchọla ịma n'ọnya nke onye iro gị bụrụ onye na-eji ego achị ego gị nwanne m nwoke nwanne m nwaanyị gị na-achọ ka ụba ahụ bịa ugbu a marakwa na ịgawa na ụzọ ahụ nke ọ ga-ada weta otu nwa gị weta nwanne gị weta nne gị weta isi mmadụ gị bụrụ onye mụrụ ọrụ aka gị na-achọ ka ị na-eme nke ọma dị ka onye ahụ nke bidoro oriyi ọtụtụ afọ na ihe ahụ nke gị onwe gị na-eme mara na ọ dị ihe na-akpọ gị oku na ihe ahụ na-akpọ gị oku pụrụ iwetara gị anya mmiri biko m na-arịọ gị n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na ị na-achụ ọganiru ọkụ ọkụ nwee mkpachapụ anya cheba uche n'isiokwu nke ụbọchị taa ndị niile bụ ndị na-achụ ọganiru ọkụ ọkụ n'otu abalị ka ha bachie ọhịa na ụzọ ndị a bụ ndị ọgwụgwụ ndụ ha na-abụ nke na-eweta ihe ihere nye ọ bụghị naanị ha nye onye ọbụla nke gbasara ha nye onye ọbụla nke maara ha ọ bụkwanụ otu isi mee ngwa ngwa bụ ihe dị mkpa ọ bụ otu isi mee nke ọma n'ime nke ọma gị ahụkwara gị ka onye na-eme nke ọma n'ụzọ ziri ezi ahụkwara gị ka onye kwesịrị ịtụkwasị obi mmadụ na-ahụkwa gị obi eruo ya ala ka ị ghọọla akụkọ n'ụzọ dị iche iche ị ghọọla onye a na-arụ aka ebe ọ bụla nke ị gara biko nweenụ mkpachapụ anya chebara isiokwu nke ụbọchị taa echiche bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com chekụta na nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị na-ekele onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa imeela anyị na-asị ka chineke nọnyere gị ka ọ gbaa gị ume gọzie gị otu aka ka njikwa na-ekele ndị nyere anyị abụ ma n'ụbọchị taa anyị na-asị ka amara chineke na ịhụnanya ya baru n'ụba n'aha jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-ewetara gị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa onzi nka gị lụta na ntị onye ije kode eche. ụmụ chineke ndị na-ege ntị n'ihi onye nwanyị nyere anyị ohere ọzọ ịnụ okwu ya isiokwu anyị ga-eleba anya n'ohere a dị oke mkpa bụ ihe nrịba ama na ihe ncheta okike chineke ihe nrịba ama na ihe ncheta okike chineke o were anyị anya otu ndị wuru ụlọ n'obodo mepere emepe na-ele anya ka ndị bi n'ụlọ ha na-akwanyere ha ugwu na ọ bụ ha nwa wuru ụlọ ndị a na ọtụtụ ihe ndị ọzọ ndị nwe ya na-achọ ka a mata na ọ bụ ha nwa nwe ya ụwa bụ ọlụ aka Chineke ọtụtụ ndị na-ele Chineke anya dịka onye wuru ụlọ ya tila ya ndị bi n'ime ya gbakọta ụlọ ha azụ gawara ihe ọgaji ọ bụghị otu a ka ọ dị onye nwe anyị chọrọ ka ndị o kere eke mara na ọ bụ ya nwa kere ha n'ụzọ dị otu ole mgbe Chineke kechara eluigwe n'ụwa ụbọchị nke isii chọọ ya mma ya erue n'ụbọchị nke asaa dịka jenesis isi abụọ site na amaokwu nke mbụ ya ruo na nke atọ mere ka anyị mara akwụkwọ nsọ si na chineke wee jesie ozi ya n'ụbọchị nke asaa n'ime ihe niile o kere eke chineke wee zuo ike n'ụbọchị nke asaa ọ bụghị naanị na o zuru ike ya gọzie ya doo ya nsọ were ya nye adam na iv adam na iv bụ ndị mbụ ndị soro chineke hụ ihe gbasara ụbọchị izu ike ọ bụ ezie na mgbe ụfọdụ ndị mmadụ a na-asị na ụbọchị izu ike dịrị ndị juu ma onye na-ege ntị achọrọ ime ka ọ bata n'uche gị taa na adam na eve mgbe chineke debere ụbọchị izu ike zi ha otu esi eme ya enwebeghị agbụrụ a na-akpọ juu n'elu ụwa ọ bụghị naanị nke a akwụkwọ nsọ mekwara ka anyị maa na akwụkwọ jenesis isi isi amaokwu nke ise ya na otu n'ime ihe chineke jiri hụ ebraham n'anya ebe ahụ si n'ihi na ebraham debere ihe ndebe m ụkpụrụ m niile iwu m niile ọ bụrụ na ebraham debere iwu chineke chineke hụ ya n'anya nye ya ngọzi gị onye na-ege ntị ụzọ ahụ nke nna anyị gbadoro nke a kpọrọ anyị ụmụ nke okwukwe site n'aka ebraham anyị jikwa ụgwọ ịgbado ya n'ihi na ọ dịghị iwu nke okwu chineke si na ebraham hapụrụ ọ bụ ya mere mgbe chineke na chidi dị iwu ya na nkume ahụ n'elu ugwu sinai o dechara ndị ọzọ ma ọ dị otu asụsụ nke o jiri dee iwu nke anọ nke bụ cheta nke pụtara ìhè bụ ọ n'oge ahụ nke ọ na-enye iwu na sinai ka iwu nke ụbọchị izu ike bidoro ma ọ bụghị ya ọ gaghị etinye ya cheta ọ bụ n'ihi na ọ bụ ha na ihe ọ gwaghara ha agwa tutu oge ahụ ma mgbe chineke bịara site n'aka ebraham site n'aka isak na jacob nweta agbụrụ a kpọrọ isrel ya abịa lee anya ole gị ndị ị ga-ekwusa aha m n'elu ụwa n'ihi na chineke chọrọ ka emee ka aha ya dị ukwuu n'elu ụwa ya site n'aka ndị israel were ozi a nyefee ha n'aka iwu ahụ wee bịa n'iwu nke anọ nke ozi cheta ụbọchị izu ike ido ya nsọ ụbọchị isii ka ị ga-eji ozi gị niile lụọ ọlụ gị niile ma ụbọchị nke asaa bụ ụbọchị izu ike nke Jehova bụ Chineke gị nwe ya sị na ị gaghị eji ozi ọbụla gị n'ime ya ọ dị otu okwu nke pụtara ihe nga ahụ ọ sị na ụbọchị izu ike a ọ bụghị mụ na gị nwe ya ọ bụ Jehova bụ Chineke anyị mgbe ụfọdụ mmadụ nwere ike ịhọrọ ụbọchị ọ ga ifewe Chineke ofufe ọ bụghị ya bụ ihe a na-ekwu okwu ya ị nwere ike ịhọrọ ụbọchị ị ga-eme ekpere gị niile n'ụbọchị izu ike chineke dịrị ya echefula na ọ dị ụzọ ihe abụọ ma ọ bụ atọ nke chineke mere n'ụbọchị ahụ nke mmadụ na-enweghị ike imegharịfu nke mbụ bụ chineke zuru ike n'ime ya nke abụọ bụ na chineke gọziri ya nke atọ bụ na chineke doro ya iche akụkọ ahụ maọbụ okwu ahụ nke bụ ido ihe iche ihe ọ pụtara bụ ịdị ihe iche n'ihi ofufe dị nsọ ihe ọ bụla ga-edoro iche ọ dị ihe mere eji doo ya iche ọ bụghị ihe niile ka eji ya na-eme ya mere onye nwe anyị gị na-ebukwa na ebumnobi ya nke o jiri hiwe bụ mee ka okwu a pụta ìhè n'iwu nke anọ ọ bụ ka mmadụ mara na chineke bụ onye kere eluigwe n'ụwa n'ihi na o kwuru ya n'ebe ahụ si n'ụbọchị isii ka jehova kere eluigwe n'ụwa na oke osimiri ihe niile dị ya n'ime o wee zuru ike n'ụbọchị nke asaa ọ bụghị naanị nke a na akwụkwọ izikel isi ohu amaokwu nke iri na abụọ ya na nke ohu ya o mere ka anyị mara na ọ bụghị naanị na ụbọchị izu ike nọrọ anya dịka ihe ncheta nke okike ọ nọchikwara anya ihe Chineke ji ahụ nwandike ya mma ihe Chineke ji ahụ nwandike ya mma ọ bụ ya mere mgbe Pọl na-ekwu okwu n'akwụkwọ Timoti ya sị ntọala dị ike nke Chineke na-eguzo ebe o nwere akara nke a na Jehova maara ndị bụ ndị nke ya ka onye ọbụla nke na-akpọ aha Jehova si n'ihe ọjọọ wezụga onwe ya gị lee anya n'akwụkwọ isikala isi ohu amaokwu nke iri na abụọ na amaokwu nke ohu ya ọ sị ụbọchị izu ike m niile ka m nyekwara ha ka ọ ghọọ ihe m ji arịba ndị nke m ama ma taa enweela okpukperechi ụgha niile dị iche iche ma gị onye na-ege ntị ị na-echefu na chineke nyere mụ na gị akwụkwọ nsọ mgbe pọl na-ekwu okwu ya sị ozizi ọbụla gị nke mmadụ ọbụla gị nwere ike iji bịa n'ebe ị nọ ma ọ bụ mmụọ ozi ihe sọrọ ya ya bụrụ nke na-emegide ihe ọbụla gị dere akwụkwọ nsọ ozi onye dị otu a bụrụ onye a na-abụ ọnụ chineke ekere gị ka ị bụrụ onye a na-abụ ọnụ chineke kere gị ka ị bụrụ onye a gọziri agọzi ọ bụ ya mere n'ọnọdụ ịnata ngọzi chineke akwụkwọ aịzaya isi iri ise na isii amaokwu nke mbụ ya ruo na nke asaa ya ọ dị otu okwu o kwuru nga ahụ onye nwe anyị siri n'ọnụ Aịzaya sị debe na ikpe ziri ezi meekwa na ezi omume n'ihi na nsọpụta m dị isi bịa ezi omume m dịkwa nso ka ekpughee ya onye ihe na-agara nke ọma ka mmadụ a bụ na nwa nke mmadụ nke na-ejidesi ya aka ike gị onye na-ege ntị ọ ga-amasị gị ka ihe gara gị nke ọma n'ebe Chineke nọ ya sị na onye ahụ ihe na-agara nke ọma ọ sị na ọ bụ onye ahụ nke na-edebe ụbọchị izu ike wepụ aka ya n'ime ihe ọjọọ ọbụla ọ bụghị naanị nke ọ gara n'ihu sị ka nwa ala ọzọ nke na-arapara n'arụ jehova ghara ikwu okwu sị jehova aghaghị ikewapụ m na ndị ya ndị na-asị na ụbọchị izu ike mere ya nye ndị juu akwụkwọ isaya isi iri ise na isii amaokwu nke mbụ ruo na nke asaa ya mere ka a mara na nwa ala ọzọ nke na-arapa narị jehova ghara ikwu okwu sị jehova aghaghị ikewapụ m na ndị ya ka ọ ọnụ ozu gharakwa ịsị mụ onwe m bụ osisi kpọnwụrụ akpọnwụ ya sị na a ga-akpọ ụlọ ya ụlọ ekpere dịrị ndị niile dị iche iche ọ bụna oru chineke bụ pọl mgbe jizọs lachara n'eluigwe na akwụkwọ ọlụ ndị ozi isi iri na asaa amaokwu nke mbụ ya ruo na nke atọ akwụkwọ nsọ mere ka ọ pụta ìhè dị ka pọl na-eme mgbe dum ọ bakwuru ha ogologo ụbọchị izu ike atọ na-ezighị ihe sitere na akwụkwọ nsọ ọbụnarị ọlụ ndị ozi isi iri na atọ amaokwu iri anọ na abụọ ruo na iri anọ na anọ jizọs kraịst onye anyị na-eso nzọụkwụ ya debekwara ụbọchị izu ike luk isi anọ amaokwu nke iri na isii ya ruo na nke iri na asatọ ọ dịghị ihe bụla gị jizọs mere n'ụwa nke ekwensu gụrụ ya na ọ bụ mmehie n'ihi ya jizọs bụ onye ezi omume ebe ọ bụ onye ezi omume iji ụgwọ ịga ije dịka jizọs gara mụnwa jikwa ụgwọ ịga ije dịka jizọs gara mgbe anyị na-aga ije a ka onye nwe anyị mezuo ebumnobi ọma ya n'ebe anyị nọ n'aha jizọs onye mgbasa ozi fraịde egwim imela n'oziọma nke inyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke ngọzi ya n'ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ezi enyi m ozi ọma nke anyị nọ n'ụbọchị taa ka anyị wee kpaa ya n'ime agwa anyị chineke ga-enyere anyị aka amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com chekụta ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary guine Lawrence na si echi ka anyị zukọkwa woo!